ma o kwugidere ọnụ ha anọ ọgwa gị gwara ndị polisi sị ma ọ sị ọnọdụ a nga ahụ echigbo o ji ego mkpụrụ mmiri ma ọ zụtara mkpụrụ mmiri wetara ọṅụ. Mm. nwata sị na ndị mụrụ ya agaghị arahụ ụra ya onwe ya apụghịkwanụ itinye ụra n'anya ma ọlị ndewo gị onye ọma na-ege ntị ma na-ekiri ekiri ebe ị nọ ugbu a bụ na simdot si ha asịrị fm onye gị na ya nọkwa taa bụ 042 Solex onye akụkọ ụwa ngwagịrị akụkọ nke anyị ji wee bịa taa aka ndị uwe ojii akparala otu nwata nwoke bụ onye akpọrọ Ugochukwu Unegbu ka ya bụ ihe mere ya bụ nwata nwoke ziri ozi ka eje gwa nna ya na ya nọ n'ụlọ ndị uwe ojii mgbe e ruru n'ụlọ ha ije gwa nna ya bụ john Unegbu nna ya kwuru sị si gwa ya na ọ ga-aka mma ka ọ nọrọtụkwa ebe ahụ n'ihi na o nweghị ihe ọ na-abata ime ugbu a ọ gakwara n'iru kwuo si kelere ya ndị uwe ojii ma sị gwakwara ya ndị uwe ojii ka aka jide Ugochukwu ebe ahụ na nkwa ya na-ekwe ya bụ na mgbe ọbụla ya nwetara ego ịzụ mkpụrụ mmiri na ya ga-azụrụ ya mkpụrụ mmiri ma wetara ya n'ụlọ ndị uwe ojii a sịla na Solex si kama lere onyonyo ya good evening uh, uh, biko ọ de John uh, gị nwoke a na m abịara na polisi enwere ihe mmegere ha ah. ma hụ ha eh, ya duto mụ na ya akwụma eh. ya gbamazie m si na ma ọ gbalịa jie mpa ya na ya nwere polisi kesi na ọ bịa eh, amana m mgbe ị ga-abịa nwere ihe na-ejie gị ije ma ejie ya oke thank you ị mere ọfụma otu o gosiri na ị nwere ịhụnanya ebe ọ nọ nwere ịhụnanya ebe ezinụlọ ya dị ee m papa ya igorogo igwe esi m sị na ọnọdụ ego a esi m o ji ego ma ọ zụta mkpụrụ mmiri wetara ihe o kwusiri otu ebe ahụ ọwụ ihe ọ chọrọ ọnọdụ ebe ahụ ọ okwu. ihe papa o kwuru ekelere m ndị polisi egologo kelere m ndị polisi sị ya hụ papa papa ọsọ ọ nọrọ nwa nga ahụ because m okwugidere ọ na anụ mgbe okwugidere ọnụ ha anọ ọ gwa gwara ndị polisi si ma ọ sị ọnọdụ a nga ahụ echigbo ego mkpụrụ mmiri ma ọ zụtara mkpụrụ mmiri wetara ọṅụ ọ mm. kweghịla ya bụ ihe onyonyo ya mere nwanne m nwoke nwanne m nwaanyị gị onye na-esonye bụrụ ya esonye ekenekwa m gị ọzọ wee na-asị gị jidekwa ka iji hmm? maka onye asị ya jide ka o ji mara na nke o ji dị mma ana m ekpena na-asị na Chineke nna ga na-anọnyere gị na-agọzi ọpụpụ gị na mbata gị na-etinyere gị aka n'ihe niile nke ị na-eme gịnị taa bụkwanụ mbụ ị na-ahụ ihe onyonyo anyị asị gị nnọọ onye gị na ya ka nọkwa bụ 042 Solex ya mere ọ bụrụ na mmere dị gị mma n'obi nwanne biko ọ bụ na Facebook ọ na Instagram ka ị na-ahụ ihe onyonyo a pịara m folo ọ bụ na YouTube ka ị na-ekiri ya bụ ihe onyonyo pịara m sọskraịb ya na mgbịrịgba ya n'akụkụ ka ị nwee ike na-enweta ihe onyonyo ndị ọzọ nga na-ewetara gị n'ọdịnihu ọ bụ na ka ị hụrụ ihe onyonyo a pịara m folo ọ bụ na TikTok tikiere m eme atọ ọkụma m hmm? igbo ndị ọma njem ọnụ ekene m unu wee na-asị na ọ ga na-adịrị ụnụ niile mma ise ngwanụ nyere m aka na atụsi ihe onyonyo a hmm? na-atụsara m ihe onyonyo a na-apịrị m aka na share na daalụkwanụ ndị nke m